over the world. Welcome to the spiritual home of Dibe Ezoha, the healing and spiritual home of Dibe Ezoha in Mbulumbu, Enugu State, Ibo land. Ezoha is a great man as we all know him all over the world. Ezoha, Kaikenegesa. Thank you. Ezoha, as we all know, is going to call down the spirit of our great ancestors so that they can be with us in our today's program. He's going to pray to the Almighty God and call them, our ancestors, to come and join in today's program. asị m chineke kere n'igwe chineke kere na chineke mgbe oke mgbakọ na-ekwe mma igwe na-ezoro ọha ndị bụ na na ugwu ezome bụ na mmiri ebu n'oke osimiri osimiri ata ata iwe bụ na mbụ na obota mezi nwa oje ngwa ngwa mmiri si ebe bicha m si na-ekwe nzu mma kpọkwa onugbu egwu mgbọ na-ekwe na nzu okpozu na-ekwe na nzu oji na-ekwe na nzu na ama ọjị akpara akwụ ube na ngụ na ezu oke ngụ bụ oke na-ekwe nzu ọla akwa ọla ezumezu na-ekwe nzu anyị bụ ejibe na m na-ekwe nzu afije mbụkwa na akpa edoro na-egodu na anyị bụ ejibe aka na-ebu nwa nkịta anya ọgọ na ọkụkọ a igwe ka ụwa atụ agbajie nwata eke ebe bụ gozi ụka na-ekwu ekwu a na-eme mekọrọ mbụ nke bụ oke isi na agụ ome egbe ezomikeze kwuru na eze m oke mgbe oke na-ekwusa ụwa anyị mana foto igbo abụ echi bie tọ ogo ọbọ ihe obodo ọkpọkpa ma ihe ojii na na nzu dịka achịkwa m n'ọbọkwa ndụ nwoke ndụ nwaanyị ka m na-ayọ achịkwa m n'ọbọkwa egbe bere ukwu ka m nọ ka m na kechi bọdụ ibe ebe hapụ ọchụ m ọkụ na-emere ọkụ na nwa ọsọ ebe na-eme n'obodo a ka ụwa niile na mma ka ọ dị na mma mbụ onye na onye nta m dịkọ ndị nche ndị omenala na nzu a ụdọ agba ose mere omenala anyị jekwuchukwu mere omenala Nnambugo mere omenala okpaba anyị jekwuchukwu gbu isi aka ọnụ ha mere omenala dikon ha chụ na-ekwe nzu ọka ma anụ nzu anụ na ọkpọje meka ọdụm oke maka ọdụm anyị mma a chị m onye nọrọ ndụ enekwe bụrụ n'afọ ọ bụkwa ihe igbe anyị ga-ebukwe ha omume na-achị m na ihu n'ihu ka anyị ga na-aga anyị ma na-achịkwa n'azụ maka na ihu ka ihu ka na n'ilu ka nwe enwe na-ama nwe ọma nakwa na ama achịkwa n'azụ wochi ama achịkwa n'ụhụ na ewos na-abụ epio n'anụ ya wepụta ihu maka na ilu na-egbukwa na ihe ilu achị m na ụwa mmadụ kwa na ha etọ ọ ga-adụrụ nwoke na nwaanyị na mma onye ugwu na onye nta dịkọ m aga ọjị m na-aga abụ m na-aga agụgụta ndị igbo niile ọjị m na-aga ama agụgụta nwoke agụgụta nwa agụgụta onye ukwu na onye nta bụ onye na-eme ihe dị mma ana m agụgụta ndị ọjọọ ndị na-egbu ma m na-emechi ụzọ mmadụ ndị m na-aga ọbụ ndị ọdụ nwoke maka ọdụ nwaanyị na mma m chineke kele n'igwe chineke na chineke mgbe batalụ chukwunogwu kere mgbe okemgbe agwa na-egwe ọjị batalụ igwereze ọkatala ọjị ndị bụ na na ogweze mebụ na mmiri ekwe na ọjị ibe bụ n'oke osimiri osimiri metatala ọjị ibe bụ na mbụ n'obota mezewe ode ngwa ngwa mmiri si babijam si na-egwe ọjị bata kpọkwa onugbu egwu mgbe na-ekwe na ọjị okpozu na-ekwe na ọjị oji na-ekwe na ọjị evji na amaọjị na-ekwe na ọjị agbala kwube na gachiwu na ọjị oke ngobe okazụ na-ekwe ọjị ọla agwa ọla ezumezu na-ekwe ọjị anyị beji be na m na ọjị evji emekwa na akpụ edoro oke na ngwutu na beji mezi aka na ebu nwa nkịta anya oge na ọkpụkpa ikwe ka ụwa atụọ agbajie otu a tezila ekike egomgebe eziokwu a na-ekwe ekwe a na-eme emekọrọ mbọ nkebe oke oke na ọdịchi na-agụ ome egbe ezomike ezekwuru na eze ma oke mgborim oke igwu na-ekwụsị ụwa ya na ọfụta igbo abechi bie tọ ọgọ ọbọ ihe owere ọkpụkpa ama ojii dịkwa ọjị dịka ndị mụne m ama igbe amagama ndị egoloke nwune n'ọjị udara mgbe eze takwa ọjị anyị jekwuchukwu ta ọjị nna mbụ gị ọ dịkwa ọjị bata ụkpaba anyị jekwuchukwu gbuchege nekwe na ọjị bata bụ ndị mere omenala obodoro anyị mmụọ na-emere ana igbo ihe na-ekwe na ọjị ihe na-emere ana igbo ihe na-egbo na-emebe na-ekwe na ha ọjị a mmiri na-elu na naijiria ọ bụrụ oke mmiri na-elu ọma magbukwo na anyị ọ bụrụ na oke anwụ na-acha ọmachagbukwo na anyị ụmụnna anyị bụ ndị jelu mba ọ ga-atara ya na mma na eke ọ ga-adịra ya mma n'oyi ọ ga-adịra mma na abọ dọka mma na nkwọ dem ụbọchị eji ha n'anụ achị sị nọọ elulu ka nwe nwe na-ama amamachikwa n'azụ aga m n'ihu bụ nke anyị ọbọkwa ndaghachi azụ ihe m na-agọta bụ ndị onye na-eme ihe dị mma anamagọta ndị onye ọjọọ ihe m na-agọta bụ ndị onye na-asị ka ime nne ya dụkwa onye ha dụkwanụ ọ bụkwara ihe igwe anyị bụkwa ha onwe onye chekwa na mba mana obodo dị iche iche si na ọka egbuchi mmadụ na ememta na ememachimekwa iwe osi iwe bule wosi ndị igbo niile ana m ekene ụnụ ekene ụwa niile ekene ndị ego m ntị n'ebe niile dị iche iche amụwa bụ ịzọ ha na-ekwu okwu tata a sị m dịka n'ụwa marakwa na ha atọ ụwa ma bụ ngịnị ọzọ bụ ogologo ndụ ụwa ma bụ ogologo ndụ na ahụ isi ike nke abụọ bụkwa na ha ọmụmụ nke atọ bụ eji azụ nwa maka onye nọchi ndọrọ kpata ha ekwu na ụlọ arụ na osi dịka ụta gị ọma ga-eji mere nwoke mere nwaanyị mere okwu na onye nta bụ onye na-achị ihe ọma bụ onye mesi ihe mmadụ kwa gị ihe mmadụ kwa mekwuele osi nwoke ma nwaanyị ọbụla si ndụ mana ọka bụkwa eweta nshi ka eweta eje ka egbu e mmadụ ibe na-eme nta na-eme imo onye ga-ejikwa isi ewepụle ma ọbụla ka ịgbachie e mmadụ ibi ya ma nwata nwunye ọzọ na mba dị iche iche a sị ya ga mụ bụ ezi m na-eme m na onye nwoke mma ka ọ dịrị anyị m nwoke ma m nwaanyị ma mmechi ụzọ nwoke mmechi ụzọ nwaanyị ọ m na ndị igbo ga-ebe a sị m onye ọbụla ekwe ndụ ebu na obu n'afọ na bakwara ihe igwe anyị ga-egbukwa onwe ndị igbo niile bụ ndị naijiria na mba ụwa niile ka m na-akpọ goto atachi onye ọbụla bakwara mgbara igbo na onye ga-egbukwa onwe ukwu nri jewe mba nwata nwoke eche wata nke dị mma a sị na ojelu mba je ka eje tiwe dị mma maka ndị nọ n'ụlọ nọdụ ndị ji fụlapụ ma ndị fụlapụ bụkwa ndị nọ n'ụlọ onye ọbụla bụ ndị bụ ndị obodo na-atụ n'ọnụ a sị m obodo ọbụla na ebe maka ebiri m taa tata onye tie aka n'aka nri ebe ọma onye tie aka n'aka ekpo ihe ọma ụkwụ ji wee jee mba bụ ụkwụ dị mma ọ ga ihe ọma batakwanụ aka e mma akwụchikwa nọ n'ụzọ aka e mara n'ụzọ wee chi na ada ụwa ka ụwa mmadụ ụwa ma ha bụ etọ bụ ngene na mbụ bụ ogologo ndụ na ahụ isi ike na ebe ọ bụkwa na ha ọmụmụ bụkwa na ha maka na ha e ndị ichie ndị elu ndị ibe na-emere anyị igbo niile ibe mmadụ ka m na-agbagwo taa chi oke mmiri n'elu n'obodo a ya magbukwa n'anyị oke anwụ na-eti n'obodo a ejigbukwa n'anyị ọkwa n'ihu ka anyị ga na-aga anyị ma na-achịkwa n'azụ wosi ọbụkwa ihe igbe anyị egbokwu onwe wosi ibe anyị na-emeta ata gogoje ka ọ dịrị anyị na mma dụ nwoke na mma dụrụ ikwu na mma dụrụ nta na mma wosi na ọbịa anyị bịa ata ata ka ọ mma biko ụwa niile na ego anyị ntị ụwa niile na ego anyị ntị obodo niile na ego anyị ntị onye ọbụla nụrụ okwu anaghị garụkwu ha na mma eke ha n'ụbọchị oyi na nkwọ bụ ezumezu achọ maka na ezumezu bụ achọ eke na oyi na afọ na nkwọ bụ ezumezu dịkọ wosi na ọ ga-adụrụ na eke dụrụ dụrụ ụbọchị eji ha na gbanye gbokwe ha anyị ga-ata wee tata ndụ tata anyị matatakwa n'ọnwụ ụlụ bụ ndị na anyị ntị ndị anaghị nso ịgata nwa ọjị a a sị na chineke na ga nye unu ọjị nke ndụ nye unu ọjị aga m n'ihu nye unu ọjị akwụnụba maka na ekwụba bịa bụ isi a sị m biko m taa taa nwoke adụ nwoke na mmadụ nwaanyị na mma wee si na omenala abụkwa na ihe ọjọọ na ọkwa onye si wọ na-eme onye jesi ka mmadu e mmadụ ma emechi ụzọ mana ọ bụ ebe ọjọọ na omenala ma ọ bụrụ ihe na-azọ bụ goje ka ọdụ nwoke maka ọdụ na mma asị m garakwa gụ na mma obodo ọbụla ịnọkwa n'ime ya wochu na-ekwe abata si ndị be anyị bụ na-eme ihe ọjọọ ndị ji omenala na-eme ihe ọjọọ opụ n'aka ihe ọjọọ adịghọ mma a sị m na onye ọbụla bụ nwoke ma nwaanyị ọbụla bụ ji omenala na-egbu mmadụ ka na-eme maka e ji omenala egbu mmadụ ya ka m anyị na-agọrọ ọjọọ atata ka maka ọdụ na mma onye viewers all over the world. Ezra had just prayed. He just called down the gods of our ancestors and the Almighty God. He equally called down the holy ancestors of Igbo land to come and be with us in this our program. Thank you very much, Mr. Ezoha. Before we continue, we have to hear some musical sound that will be able to make the ancestors of Iboland very happy. Oboja, please, can you give us some sound? Thank you very much. Today, we are in the home of Ezoha, one of Mbulumbu in the Enugu State, Ibo land. Today, we are going to discuss about destiny and many spiritual problems that we face in life. Ezoha will give us more spiritual insight on how we can be able to solve our problems. Please, uh, Ezoha, biko kawala biko ana m ekene nwoke ekene nwa ekene onye ukwu na onye nta bụ ndị na anyị ntị na mba ụwa niile ọmụwa bụ ịzọ ọha ahụ omenala ka m na-eme ụdọnwa mgbe ọ na-ese bụ onye mụta onye mụta nna m mere omenala nna m bụgiri m ori anyị mekwara omenala ụkpaba anyị chukwu bụ nwanne nwoke mekwara omenala ogbu isi aka bụ nwanne nwoke mekwara omenala omenala m na-eme na eche megbu nwoke eche na-achọ ọdụ nwoke ọdụ na m na-eme osi na okwu anyị gbasara ihe bụ akara aka mmadụ akara aka ka a na-ekwu okwu taa a na-ebu akara aka ahụ ka anyị chọrọ ka anyị tigbuo ọnụ akara aka dị n'iche n'iche a sị na ofe afọ na mmanụ ofucha anaghị eke akara aka dị n'iche n'iche anaghị aka dị n'iche n'iche enwe ndị chie ya eke ọ bụrụ ọrụ ugbo ka ha ga na-alụ ihe a na-agalụ ha aga enwe chie ya eke ọ bụla aja ga na-azụ ihe a na-agara ya aga enwe echie ya eke ọ bụrụ omenala ka ọ ga na-eme ihe a na-agara ya aga enwe echie ya eke ọ bụrụ draiva ka ọ ya abụ enweche ya eke ọ bụla afa ka ọ ga na-agba enweche ya eke ọ bụkwa n'ọrụ ọrụ omenala ka ọ ga na-alụ mana mgbe eji hapụ ha nụra Chineke kere osikwa nwunye m onye m ihe ọzọ ebe ya na-agba mana ọ na-aga aga ọtụtụ ihe dị iche iche e ekwe ya bụrụ Chineke ịkwụ onye amatakwa akara aka ya ọ bụna enwere mmadụ na be okwesị setụrụ setụrụ dịka ọtụtụ ihe dị iche iche ihe ọbụla na-eme na mbara ezi ọbụla ị hụrụ enwe emeta eji mapụ ha na mbara ezi ezi ọbụla nwere ihe na-echekwa ha nche asa mgbe ọbụla eji wepụ mmadụ n'ezi na-eche mmadụ nche ọpa bụ na mmadụ n'obodo mmadụ na ezinụlọ ha apụọ maka na sị na-ewepụ ebube agụ ebube agụ ana enwe ndị na-abụrụ ọbụla egwu bibe na ezi na ezigbe nna ya egwu ha egwu ha na-eme onye ọbụla bụ ya ihe na-eme anaghị aga aga ekwadocha egwu ahụ nọ ihe biri gawaga na ezinụlọ ahụ enwe ndị na abụ egwuru mmiri enwe ndị na-abụrụ egwuru ngwu enwe ndị na-abụ ndị ichie enwe ọtụtụ dị iche iche bụ ọtụtụ dị iche iche enwe ndị akara aka na-abụ ọrụ aka ịpụta obere ọbụla ka bụ bụ akara aka gị esi na ọkụ gba ọdịbi na ọma na-aga aga enwe onye ịkọ ọrụ ugbo ga-agba akara aka ya ọ sị na ọrụ ugbo na ya ma nkọfụta ọrụ ugbo na ya na-atụ ya n'ụlọ gị mewa bizinesi bizinesi ama na-aga aga enwe ya ga-abụrụ ọbụrụ ọbụrụ ịrụ ọrụ ịgba ịgba ịlụ ọrụ gbasara ihe mma onye ha na-eme ihe mma ahụ nwere ike na-aga aga mana onye agakwe oge mgbe e mmadụ na mba ezibe ndị ahụ onye ahụ ọ bụ mma ahụ ga-eme ihe ọbụla na-eme na-aga aga mana bụ isi tụrụ mma ahụ ihe ibe etiri aka ike na-aga maka na ndị mmụọ si ka enye oke nke ha na ihe oke nke nwere ike inye oke nke gị nwa oke mmụọ ka mmụọ hapụ iri oke nke gụnwa nwa maka na ndị iche bụ ya banye anyị na be mmụọ anyị bụkwa anya ha n'ife were asị ndị nwoke na nwaanyị dị n'ime unu tupu mmadụ na-eme ihe ọbụla na-eme n'elu ụwa ga-ebu ụzọ jụọ akara aka gị egwe na-ebu ezigbo akara aka onye ahụ onye m na-eme ọfụma a na ọ ndị ọjọọ bụ ihe ji ọgwụ na aka onye ahụ asị na ihe onye na agazi aga ihe na agazi aga egwu ya ga-abụrụ ọ bụrụ na ọ bụ ọrụ wee ya kwesịrị ịlụ ka ihe ọma na-abata onye hapụ ọlụ aka ka na onye ọzọ na onye ha na-enwe ndị na-alụ alụ aka ugbo ọ na-agalagwa hapụ ọlụ aka ka jeba n'ọrụ ugbo egwe ndị agha bụrụ ọbụla ahịa ka ọ na-azụ omeke na onye ha kwesịrị na-azụ ahịa aza akara aka nke ya ọfọ na mmadụ na-agba anya moto dịka na-abụrụ kọntraktọ hapụ ahịa ahụ na o kwesịrị ịzụ jeso rụzụọ kọntraktọ asị masị na ọgwụ ego na-agwụrụ ya agwụrụ ọgwụ ego ihe mmadụ gara eche ike na iji ụwa abụ na onye maka na isoro aka aka nke gị na emume ike na-aga aga ọgwụ ga na-agwụ ọgwụ na ụwa bụ mmadụ chọta ịchọpụta nke bụ akara ya maka ihe ọbụla eme ịchọpụta na-eme nwa onye ka m sị m nwoke na nwaanyị na mmadụ na mmadụ na-agba dibịa e ihe eti aka na dibịa onye dibia na-agba dibia ọ na-agba dibia na-agba moto na na-alụ ụlọ na ihe dị iche iche cheke nke bụ aka nke nwa na-ele ahịa ya ya aga e e ije ahịa ahụ emekọna mba akara akago ekwubere maka na mmadụ na mmadụ na-alụ ọrụ ọzọ dịka na mmadụ na-alụ ọtụtụ ọrụ dị iche iche enwe ndị ọbụla mechara akara aka ma ihe ebubu ya na-alụ ọbụla na-alụ echi ka akara akago ọ bụrụ mata akara echi kemere mmadụ na bụ na-enye nsogbu bụ mma egbochi setụrụ ko jemekọ na eke na-aga aga bụ ọ dị mma eze ọha ekene dịrị gị na nkọwa nke imere mana ewe ndị na-anọ na-asị na ụfọdụ na a na-agbanwe akara aka ọ bụ eziokwu iwe ka e ga-esi gbanwee akara aka iji ezigbo akara aka bịa ụwa agbanwe ya ọ bụrụ ọmagụga ha amazi ihe ọ na-eme maka na e ewere ndị nọ n'obodo oyibo ndị nọ n'ụzọ ije dị iche iche na obodo dị iche iche kemgbe ha gara obodo a ịnata bụ ma ego ụgbọelu ma ọ bụ ụgbọala ha ga-eji nata enweghị nke ha a na-agbanwe akara aka mmadụ abịa na nke igbanwe akara aka enwe na-ekechi akara aka ha ma ọ bụrụ na ịchọpụtara na ịdụ mgbe ebe bụ ọfụma na-akatakwa gụga achụwa azụ ekwesị ịjụ onwe ajụjụ like m ike ọbụla na mgbe fọbifọ na-ele achụ eleta 1000 n'ụbọchị elu echi eleta 500 nwanne echi eleta 200 ebe gaba na adụnụ ụbọchị ọzọ eleta 100 naira ebe gaba na adụnụ ị kwesịrị ịjụ eze ka ịmagodulu ihe na-eme ọtụtụ mgbe ọ bụrụ na mmadụ ekechighị ọ bụrụ atụ na mmadụ na mbara ezigbe ndị ahụ ekwesịrị isetụrụ ọtụtụ mgbe ọ na-awụrụ ọ bụrụ na ndị nọ n'obodo oyibo ọ bụrụ na ndị be ha eji ekpọọ ndị amụma ha ebupụ egwuru na be ma ọ bụpụ ọrụ na be ma ọ bụ ọfọ enwe ike enwe ike ezinụlọ na-eji ọfọ ọfọ anụmanụ asụ asụ ezinụlọ na-adọ ọ bụrụ na agwụnwa nọ n'obodo oyibo na ịmahụ na ndị bụ na eji eje ebufe ọfọ na ma ọ bụrụ na omenala na ịmahụ na ndị bụ na-eje ebufe omenala dị na be omenala ebido nye nsogbu ebido isi ezinụlọ bụ onye na-enweta ego na ezinụlọ ahụ ya onye ahụ nọ ọgụ maka ọ ịjụ ese si ka ị mara ihe nsogbu ka ị mara ka e nwere nsọ a na ndị bụ unu merụ ka ị mara ka bụ e na enwere omenwere ihe omenala dị na bụ unu ndị bụ unu bupụrụ ịjụ ese ọ bụkwa na eju ese ọbụla na bụme ya bupụrụ ichee ka ịma ka enwere sọ mbọ dị ka ọ bụ mmadụ na akụkụ maka na ọfọ na imere ihe dị mma ka ịma ka ekwuchi akara akago ọ bụla ejuta abụghị ị ga-eme o nwere ike dị na-aga aga ọ dị mma eze ọha daalụ biko ewere ka chike ga-esi ke mmadụ okenye onye aha ajọ akara aka ọ bụ ebumpụta ụwa ya ọ bụrụ nke ọjọọ ọ bụrụ na ọ bụ na-ebu ebute ụwa ọjọọ ọ bịagide gị ma ọ bụ bịa n'afa gị na obi gị ebe a ewe enyemaka na enyere ụdị edozi ịma na abịa n'ụwa a enweghị onye Chineke kere ụwa si ebatawa ahụhụ ọ bụrụ na onye um, mkpụrụ aka niile mkpụrụ aka na ọrụ ahụ na-ata nla enwere etu gasị n'ụwa ndị ọ ga-apụta na ihe ọ ga na-emebe ọrụ ugbo ga na-emewo na-eriju afọ onye ahapụ ọrụ ugbo ya zụọ ahịa ọmadụ na-aga n'aga enwere ike chee gachi dat na ọganakọtịrị ka nọ ihe a na-akọ akọ na ana ka ọ ga na-akọ owo na-eriju afọ mana ma mmeta ego mana na ọkakọ ihe ahụ ememe ike na agala aga enwechi uwe ka esi na ahịa ka ọ ga na-azụ n'oge enwetakwa ego mana ọ ga-enwetazi nnukwute ego onye ahụ mgbe ha omechi kwesịrị ime ego ha onye emetakwa data ego ha chukwu egwere mana nke na-abụ nsogbu bụ na ihe na-eme mmadụ onye ahụ na-anwụ anwụ na ọ gaghị eju esi ọ eju esi ma ihe bụ nsogbu a na-enwere onye ga-abụrụ ofure ezigbo aka aka wepụta ụwa ndị agha karịa maka na asịnọ asịnọ ihe ọma na-akpọ ndị ilo okwu maka onye ọbụla efere bụ ezigbo bụ ezigbo bụ eze pụta ụwa ọ ga ọtụtụ chalenji ga-efesi onye ahụ achenji fesi ego ihe ajụ onwe gị ajụ kwụsị mgbe ọbụla iji bụ aka aka ezigbo aka gị pụta ụwa ndị ilo dị na eze ọtụ ndị ilo ele mba ezigbo na ihe ele ụwa na-eloghị ilo maka na maka ọgwụ nwa ga-atọ ndị ahụ na-egbu ihe ga-emebi eju esi ọbụla na eju esi ọbụla nọ na-enwere ata dị na eme ịlụ ọrụ ga-eme ka ya ha mere ike dị na-aga aga na ihe mụtara na saịdị bere nke ahụ ọ dị mma tupu anyị na-aga n'ihu na ngai na ngai anyị ga-achọ ka Tobel kọwara imirikiti ndị na-ekiri gị na mba ụwa dum ụmụ ihe ole na ole ịkọgoro maka ndị na-anaghị anụcha igbo ọfụma ewe ndị nọtegoro aka n'ụzọ ije ee mana ha da anụchi igbo ọfụma Tobel ee kọtụrụ anyị ihe ole na ole eze ọha kwuru tupu anyị abịaghachite ọzọ na ebe eze ọha nọ ka ịkọtụla e, e ihe kọwara ndị ụwa ihe ọ kọrọ ihe ọ gwara anyị viewers all over the world dibia ezeoha has said it all we have so many challenges in this life many are in so many problems because they have not discovered their destiny and those who have discovered their destiny are not doing so well in it because they have not settled the people and the spirits they are supposed to settle or consult. It is true that someone's destiny can be covered. If you did not work on your destiny, your destiny can equally be changed. This is, this is what Dibe Ezoha is trying to let us know. That there is problem in life because we have abandoned our destiny. Many of us are not doing what we are supposed to do, what we are born in this life to do. You may be destined to be a farmer. You may be destined to be a, a, a, uh, uh, uh, a vision, a, a prophet, a prophetess. You may be uh, destined to accomplish great things in life. But because you have not discovered what you are destined to do, you are not making exploits. So you are saying that uh, it's telling us that we should, we can uh, protect our destiny, our good destiny, uh, yes. uh, spiritually. He said so many things. First of all, he said we need to discover our destiny. After you have discovered your destiny, you do the necessary things, spiritual things, of which I know Ezra helps people a lot to do. You do those necessary spiritual exercise, settle the spirit, so that you can be able to progress. Then once you have started progressing, you still have to maintain that progress by continuing in that direction of that your destiny, of which I know that Ezoha can equally help you to accomplish. Okay, thank you very much. We are going back now to ask Ezoha how and when and one and how one can contact him um, if one have anybody that has that kind of uh, challenge or spiritual challenge of any kind, um, how we can get him or where and how we can contact him. Ezo um, anyị gị ọzọ. Biko, onye nwee nsogbu na-amaghị ihe ọ ga-eme maọbụ ihe gbasara akara aka ya, kedu ka a ga-esi wee rute gị? Um, ewere oge iji alụ ọlụ maọbụ na-agba afa kedu ụbọchị iji agba ya maọbụ. anyị mana akara ekwentị gị dị n'ihe onyonyo a mana ụfọdụ ga-ama ewere oge ekwesịrị ịkpọ gị ewere oge ekwesịrị ịfụ gị ewe ụbọchị iji alụ ọrụ abịa na na ọlụ nke m na eme mgbe m anaghị alụ ọrụ otu m si agba ndị ndị n'obodo oyibo afọ na-awụrụ ọ bụ na ndị ha kpọọ m na fon ọ bụrụ onye nọ na mbụ wasap nso onye ahụ esi nde mpa iche ya and efe ya gbara onye ahụ efa, gwa na-ekwu ihe oyi eme onye aha mee nwere ike na aga aga abụ m onye mbụrụ bụ ka m bụ abụ m onye Enugu steeti na Nkanụ abụ m onye Nkanụ na Enugu steeti dibịa ezo onye ọbụla onye ọwụna bụ onye ịkpọ na foonu onye ọbụla ịkpọ na foonu ya eze gosi na ya nwabụ dibịa ezo ha ihe asị bụ ebugoro ụzọ gbagodo afọ maọbụ m onye aha vidio kọl ka ịmakwa ka ọ bụ eziokwu ọ dị mma we will go back to Tubel to explain to our numerous viewers what uh, Ezo has just said. He has talked about um, how one can contact him, where he is from, where he lives, and uh, the days, and uh, how he helps people who are in need to know their destiny. Viewers all over the world, we are all we have all heard it from Dibe Ezoha. Contact him for solutions to your spiritual and health problem. His phone number is in the screen. You will see his phone number there. You can equally contact Baban.tv TV for help and you can equally comment on our box. We'll pick your comment and we'll send it to him. But his phone number is on the screen. You can contact him via his phone number. He is also from Mbulumbu. If you wish to come and see everything by yourself. He is from Mbulumbu in Nkano East Local Government, Enugu State, in Ibo land. Come there for your spiritual solutions and he is always ready and able 247 to give you solutions. Thank you. ọ dị ma eh, tubel ị ga-akwụkwọ ha anyị chọkwara ije jụọ ihe gbasara destiny na ihe spiritual ka ọ na-alụ ọ ya ka anyị chọzi ije jụọ ugbu a ka na-ekiri anyị ihe ọzọ anyị chọrọ ije jụọ dibịa eze ọha ugbu a ok viewers uh, we have to we are going to ask dibịa eze ọha more of what he can do to help us solve our problems dibịa ọha eze ọha please can you tell us other things that you do uh, dibịa eze ọha ewepụ e, e ihe gbasara ihe mmụọ maọbụ ihe akara aka ewu ụmụ ihe ọzọ e, bụ osinachi nke chineke nyere gị iji nyere ndị ụwa aka dịka ụmụ ihe nrịanrịa ma ọ bụ ụfọdụ bụ ndị a na enyecha ma ihe n'ọnụ ụfọdụ bụ ndị ee na-amaghadị onwe ha nke a na nke nke bụ na kemgbe ha nọ n'ụwa ha si na nrịanrịa nke a ee abanye na nrịanrịa nke ọzọ ụfọdụ bụkwanụ akpata atụfuo ụfọdụ kpatacha ego enweghị ihe bara uru ha ga-eji ya wee mee ee eh, ị na-enyere ụdị ndị dị otu aka abịa n'ebe na nke ahụ aka m si na o ji adịọ mgbe mmadụ igba afe abụ na igba afe mara ebe nsogbu onye ahụ abịa n'ọrụ m na-arụ ọbụ ọsọ ofu ọrụ ka m na-arụ dịka abịa na nke mmadụ na-akpata ego na-etufu e e si alụ ọrụ ahụ alụcha ya ọdụ mma abịakwanụ ka na mmadụ nọ na nyamya enwere nyamya mmadụ ya nọ n'ime ya ịkpọ m ọ bụrụ ọya nke m na-agwa m sụ na nke m na-agwa m gwagụ na mụnwa na m na-agwa ọya ahụ ịbịakwa mmechi ya ọdụ mma esi na-ewe. spiritual poison ya bụ uh, spiritual poison ka uh, uh, bụ spiritual poison ị na-alụkwa ndị a ana m alụkwa ọ ma alụkwa ọlụ a. ya bụ nri ejọ nsị nlọ ya nsị a na-enye na be mmụọ ya bụ na-ewere ike iye mmadụ a na-enye mmadụ nsị na be mmụọ na-esite na nlọ a na-enye mmadụ nsị ya nsị nlọ ka a na-akpa ana m alụkwa ọlụ a. ọtụ dị iche iche abụla enwere ego m ike igbu ezigbo akara ka wepụta ụwa ọbụla ya na-aga n'elu ịba cheki ọbụla na-aga gị imebi gbapụ onye ahụ nwa dịka ka na-asị ụdata na agwa na-akata ọsị ka ewechepụ iwere ọzọkwa bụ batịndala ka onye a na-achụ ọsọ onye ọbụla ndị ejọ mụ na ndị ejọ na-achụ ọsọ ha na alụkwa ụlọ ka onye ha nwere ike inwere onwe maka onye ha achụ ọsọ ọbụlata na onye ha agbaghị afọ na mmadụ na-achụ onye ahụ ha na-arụkwa ọrụ ahụ na onye ha agakwa n'ihu abịakwa n'ọrụ gbasara ihe ndị amụsụ enweghị agaba na-aga n'ihu ndị amụsụ na-atachiri ụzọ onye ahụ bụrụ ezigbo aka akapụta ụwa ọbụna ndị amụsụ na-atachi onye ahụ ụzọ onye ahụ gba mbọ ịnụ gba ya na n'owe o mee ka ọhịa na-agara ọkata ọkwụchie onye ahụ nweta ego o kwesịrị iwo mme ihe bara ụlọ ọ bụrụ isiokwu na esi asịna ọ bụrụ atụ n'ọsọ mgbọdụ na fọnị kọntọrọ onye ahụ apụta ji emeghe ihe ibe na-eme ndị uwe ojii akpụrụ akpọchie na-enwekwa ihe o mere na eke dịkwa ọcha anyị na-arụ ụdị ọrụ ahụ ka ụdị ihe taa nwee ike ịkwụsị maka na enwe otu ndị dị iche iche batị ndị a na-ekwu okwu enwe e otu ndị mmadụ iche iche bụ ezigbo aka aka wepụta ụwa mana ọ bụrụ ndị ọjọọ na-eme ka aka aga nwee ike aka ihe maka na asị m na ihe ọma dụkwanụ and ihe ọma na-awụrụ na-abịa ndị ọjọọ na afọ ya n'oge ha na-achọ ka eji eme ka blọkwa ihe ọma ahụ ọtụtụ ọrụ dị iche iche onye ha akpọ m na fon ga-agwa ya na-ekwe na-ekwe ọ bụrụ na onye ahụ efa ọ bụrụ na nsogbu onye na-eri nri mmụọ ma ọ bụ nsogbu onye ha na-enwe m ga-agwa ya na-ekwe otu na omere ka ịdụ mma ekwe na onye chọọ isi ndị ka ebe esi ike isi ndị ọ ọfụ ka a ji ọrụ m ị ga-akọwaziri n'ụwa ihe eze ọha kwuru tupu eze ọha na-ezipụziri ndị na-ekweghị na omenala maka na imirikiti na ugbu a a na-ekwu maka omenala ha na-echere na eze ndị dibịa n'ala Igbo ka ha mara na wee ndị dibịa dịka eze ọha bụ ndị ezigbo dibịa ee nwekwara ndị adịgboroja na ụdị ndị dị otu a bụ ndị a na-asị na achọghịzi ịfụ dịka eze ọha jikwuo ewe oge okwuru ụkwụ ọ sị na-ewe ndị ga-ewere ekwentị ha azaba afa ya ee asị na ọ bụ eze ọha onye ọbụla kpachakwara ya maka ndị nnapụ ee eh, kọwazịarụ ya ịzọ tupu anyị abịaghachite ka ịzọ wee yezie ndị na-amaghị maka mm, omenala ndụmọdụ na ịkọwasị nke a viewers all over the world thank you Ezoha as a spiritual man has spiritual problem spiritual solution to all our spiritual problems if you're making money but you don't know how you're spending your money contact us He will help you out. If you are confused, maybe you are in between uh, taking a decision, contact us He will help you out. If you have sickness, maybe you have gone to so many hospitals, they could not diagnose your, your problem, come to us He will help you out. If you are having both spiritual and uh, health problem, come to us is in a better position to see you through. ọ dị mma Ezeoha biko ewe ndị ọkachasị ụfọdụ ndị kemgbe a mụrụ ha ha mara ihe bụ dibịa ọdịnala na ọlụ dibia na-alụ ụfọdụ echekwana e na dibia adịghịzị na ndị Igbo ewezi dibia ndị na-afụ na ife na-afụ na mmụọ kedu ozi ị ga-ezipụrụ ụdị ndị dị otu a wee gwazie ha kenezie ha ka anyị wee pịachizie ya abịa dịka ọha na na eke unu na-ekene abịa n'ahịa gbasara omenala mmadụ iweta nchiji bụ mmadụ ọbụkwa omenala mmadụ ịfụ ka mmadụ ibe ya na-aga n'elu ọsịka ịgbachi ozu onye ahụ ọbụkwa omenala mmadụ iji tinye mmadụ ibe ya asidentị ka o nwere ike ịnwe ọbụkwa mmadụ iji efu ebe mmadụ ibe ya na-aga n'elu maọbụ nwanne ya maọbụ egwu na-abara eme ike ihe si ka iri oke nke onye ahụ ọbụkwa omenala mmadụ ibute ibute ngwongwo buse n'ihu ọrụ bute ngwongwo chi ofe ụlọ mee ka onye dozie oge ọbụla ị bịara ọ bụrụ ihe ọ ga na-emebi na ebu mmadụ omenala mgbe omenala ji bụrụ igbu mmadụ omenala bụ ịzụ mmadụ azụ ka a na-azụ mmadụ ịpụta mmadụ ibe na-aga n'ihu ọsịka ịgbachi onye ahụ ụzọ ọ bụghị omenala omenala bụ ka ndị si eme azụ ndị na azụ andị ihe dị na be nna ya maka na mmadụ ama mgbara ibe dị na be nna ya ọzọ ha si gbachakwara ozu n'ezi asị na-agbachire n'ama abụọ n'ụba n'obi omenala bụ ndị like ndị ichie like ndị egwu like ọtụtụ dị iche iche bụ ndị maja bụ ihe m na idebelu iji wodu ndụ eji wee ị na-aga n'ihu omenala bụkwa dịka asụsụ ndị a ji asụ asụsụ maọbụ na ndị a na-eri ji maọbụ na ndị a na-eme mmọnwụ maọbụ na ndị a na-eme ihe dị iche iche ọ bụ enwere ọtụtụ dị iche bụ omenala omenala bụ mgbe ji e weta nchi eweta nshi ka eji gbuo mmadụ ọ bụghị ezigbo omenala bụ onye ahụ bụ na ndị mmadụ bụla mmadụ na-ekpokọba ihe were na-egbu mmadụ ọ bụghị omenala ka ọ na-eme mgbe ọbụla ị e fụrụ mmadụ na-akpọkọba ihe were na-emechi aga m n'ihu mmadụ ekechi aka aka ndị mmadụ ọ bụghị omenala ka onye ahụ na-eme omenala bụ ihe ọma omenala bụ ihe mmadụ ga-anọ n'ime inwe ezumike na ịkawakwụrụ ọtọ omenala and omenala bụ onye na-eru emezigbo omenala bụ imejuo ara akwụgbuo onye ahụ ọfọ pịgbuo onye ahụ mana nke ugbu a bụ ịkpacha arụsị na-abanye n'ụlọ ụka bụ ihe na-eme anyị ihe taata mana sị m ndị be gbachitere na omenala omenala ihe ọjọọ na otu onye si otu onye si eme maka omenala abụghị igbu mmadụ ka m si ghọtakwa na omenala Rematobel, you will explain to the viewers uh, what is said about fake. And ọtụtụ ihe ebe apụtasịwụ na ndị mma ikwesị na na mgbe ọbụla eji ewu ọjị na ọ bụ ịgọla awụsị mmadụ iji ọjị wee oyi ọchị ọbụghị eji ihe mmadụ wetakwana nzu bụ ihe ọnwụ wee mma n'ụtụtụ ọbụghịkwana eji ihe onye ọbụla nwere ka o ekpe ekpere nke ya ngụwa ka bụwa na bụrụ ndị na-eme ebi n'ụtụtụ asa elu asa ọnụ enwe ndị na-ama nzu enwe ndị na-eji ọchị aga ọfọ chinachi ife okwenu ka na chebe ya ka ndị nna ndị anachebekwe chineke chebe ụbọchị bekwe ma chukwu bịa bụ ihe niile abụọ m mgbe mmadụ apụtasị na mgbe mmadụ jigo ọchị mana ugbu a bi weta ọchị waa n'ụzọ achịkụ na ego ọdị mmụọ akwụkwọ okporo ụzọ mmadụ na-agafe n'ime asị na ọ dị mmụọ ịbọta bụ nwa masị na ọka iweta ndị ka na-eweta ịtụ ọnụ ụzọ ịga ihe ọbụla ịtụkwa n'ụzọ asị na ọgụ mmụọ ma ọtụtụ ihe dị iche iche kekwe ndị ọtụ ndị na-ebu baịbụl apụta n'ime moto a na-epirichi ma agụgbọ onye mere na weta ọchị gọọ n'ime moto ebe ị nọ ma ọ bụ ndị pụta n'okporo ụzọ gọọ ọchị wụfee n'ụzọ asị na ife dị mmụọ asọ dịghị nsọ mana ndị chọọ ndị ụka na bara pụta ha eburu baịbụl biri mmiri nsọ efe n'ime moto ha ebukwana baịbụl na-epirichi n'ime moto were asị n'obu ndị be anyị omenala na ekwereke omenala na omenala bụkwa ihe ọma ndị ndị yoruba na omenala nke ha ndị awụsa emekọ omenala nke ha obodo oyibo dị iche ndị ọtụtụ dị iche eme omenala nke ha ma ọ na nke anya na nakwa nwere ka a chọrọ ịwara anyị nwa anyị jide omenala ya ọfụma ihe mere ike na agara anyị aga maka na mmadụ hapụ mmadụ hapụ oke osisi nchebere ya ọkụ mana nsogbu ya onye ha ga nsogbu ha dị mara ofu osi na eme ọhịa ihe kwuru ya kwụ ya a ga m ji na-ekene onye ọbụla ekene nwoke na na ụbọchị mara ụnụ mma uh, said about Igbo culture and uh, uh, fake uh, native doctors. And uh, before we go to Oboja for, to, for him to sign us up. Viewers all over the world, Dibia Ezoha has said it all. Those who practice ordinana but they kill, they are not practicing the real Omenana because the real Omenana do not support taking off another one's life. Those who block other people's progress are not practicing Omenana because Omenana do not support blocking another one's progress. Those who take things that do not belong to them are not practicing Omenana. That is the Igbo culture. Because the Igbo culture did not support taking off what does not belong to you. So people there is difference between good and evil. People practice evil and people practice good. Those who practice who use our amenity to practice evil should desist from it because that is not our culture and tradition. They are giving us bad name. They are giving bad impression in our Igbo culture and tradition. Viewers all over the world, thank you for joining us today in our today's program from Mbulumbu, Dibe Ezoha's place. But before we close, we uh, Owaja, please, we need to uh, uh, make our ancestors happy and make ourselves happy as well with uh, what is song. Please, could you give us a good uh, give us more sound. Give us more sound. Let us Well done. Well, thank you very much, uh, Also, how we equally thank you for having us in your in your spiritual home, and uh, we hope to come again some other time for more of your enlightenment so that our people will begin to know the value of what is in their DNA because this is in our DNA we have it in our blood and we cannot deny it we cannot run away from it this is what our fathers did and survived and lived hundreds of years thousands of years now they have handed it over to us and it is not going to die in our hands. So we hope to host you some other time, some other day. Thank you very much.